ebe anyị ekene m unu afọ m bụ ozi eji ọfọ nwaada na ofeja ji eme ọnụ nwada ọ na-abịa ịfụ ọchị ezi ya ego ga na-adasịsị ife achị n'aka ejiri enyo enyi ya n'ile anya n'aka nne m ifu onye nọ o dogbu igbo ji dị ebube ọgaragidi dadi ya sịkwa m ka anyị bịa n'afọ m na ọkọlọtọ niile a na-enye gị n'ala igbo niile gbaa gburugburu n'ife gbasara igbo m mm. wee sị na ọ ya adị mma ka anyị malụgodo ebe asụlasụ debere ọdụ a kedu ife ị na-afụ n'ala igbo kịta ọkada ka ebudalụ mm, na adịghị mma ife gbasara igbo na-eri m nri na-abụrụ nne maka gịnị ndị a na-akpọ unesco amala ọkwa si na ọma etezi aka asụsụ igbo anwụrụ pee ọ nwụrụzi ebe a ya na-asụ asụsụ igbo ọnwụọ ọbụma mgbe e bịa n'anya dịka njụwa onwe m chere ibe kpatara ya ibe nchọta bụ nnọọ ndị Igbo kpacha anya na-egbu asụsụ ha rolu nnọọ ntutu taa ka egbunyụọ asụsụ anya ka anyị buziela oru ebe ọbụla anyị ya eje wee sị mba ebe ọbụla Chukwu nyere aka bụrụ obu onye ndị Igbo maara ọmụma ka ebe ọbụla m jee abụ m welu m na-ama atụ n'ime gbasara Igbo na mba etinye onwe m n'ime ya ka nnụba anya bụ ebugoro m ụzọ weta oghere na eh, onyonyo ebe ndị Igbo ga na-eme ibe a na-abụba anya akpọkwa bịa n'Enugwu ebe a ka a wee bịa gosi ndị mmadụ ebe a chọrọ ime na bịara Enugwu agwakwa ube na pite Edochie bụ na-emere ibe dị etu a ndị mmadụ kwụsị ya aka anyị kelee Chukwu wee lebe anya wee jụrụ onwe m o nwere ibe ọbụla a na-eme na-eme ndị Igbo ejikọ ọrụ ejikọ maọbụ ebe ọbụla be anọ na-agbalụ bịaba sị ka agbalụo ụlọ sọsọ a na-agba krismas bụ ndị Igbo na-agbalụ ụlọ ọ nwere ọzọ na-ewetewe ụmụ nwanyị ga-aga eruo n'ọnwa ọgọst ma agbalụ ji ebe ka eji nwee nzukọ ọgọst ọ dị nke ọ bụ zuru ọra maka na ụmụ nwaanyị niile na-abụ na-eme gbadie mana ọsọsọ ụmụ nwaanyị o nwere ive ọ bụ ya ka a ga-agụ ụmụ nwoke na-eme asị ọ dị mma igbo niile bịazuo ozu na onwero mgbe elove wee nebe anya wee bụ na ọsọsọ anyị bụ ndị igbo bụ ndị na-awa ji ma akpọlịa ive ji ọkụ ma akpọlịa ili ji ma akpọlịa ịwa ji ovu ive ka ọ bụ wee n'anya wee sị na ọ ga-akakwanụ mma ma ọ bụrụ na igbo niile ara ọtọ ovu ụbọchị ife dịka satọde nke ịbụ n'ọnwa septemba n'arọ ọbụla gazite ka igbo niile welie wee na-awa ji ebe niile ndị igbo na ọma abụzi ndị awa tata echi ndị ọzọ ka igbo niile na-awakọ ji ọnụ ya bụ obi ibe mmalụ tata nwere ike ijikọ igbo asị gị na. na ndị Igbo jikọrọ ọnụ ọ ebe a maka gịnị ndị Igbo niile na-awa ji ebe ọbụla banọ ọ bụ na anyị eme enye ọ ibe a ga na-eme uru ụbọchị asị na tata na Igbo ewepụta gị ya ka wee na-awa ji ya onye ọbụla bụ onye Igbo ebe ọ nọ na ọ na o nwere ike ịnata n'ụlọ bebe soro anya bụ ji o jee n'abịa ebe ọ nọ golu ji golo ọkụkọ kpọọ ndị otu ebe abịa berie nya bụ ji yiri ava igbo kpụrụ okpu igbo okpu agụ igbo amana onye igbo ka ọ bụ lekwa anya ọbụna ndị igbo niile eweta ohu ụbọchị mbọsị ahụ ebe ọbụla onye igbo oyiri ava igbo kpụrụ okpu igbo ịgbakwa ihe olu hmm. ndị mmadụ a wee bịa na igbo kasịkwa na ụba n'obodo a hmm. igbo erike ọ bụ na anyị ejikọ anya bụ ji egwuregwu niile eji ama ndị Igbo dịka egwu ọnwa ma ịgba mgba ụmụ agbọghọ agba egwu emegbadie mbọsị abụ eyi etikwu mmanwụ ụlọ ogene na-ekwugheri asị kere ibe a na-eme asị gị na Igbo na-agwa ji kedu ibe ịgwa ji ya bụ iri ji ọkwa na ikene Chukwu na ana anyị ewetegolo anyị ive olili nọ Chukwu na-eme ya nna anyị ekele gị arụgalite meela anyị ụdị ma ọzọ ee eh? ọgwụ apụtazie echi ndị igbo eyila ahụ igbo babụ wee jebe ụka ana m aka ụka fada fada ya eyi ahụ igbo wee ka ụka ọ dịrọ na nsọ oyila ahụ igbo wee ka ụka akasi anyị na nke ya eme arụ ọzọ ịghọtago mhm. ọ bụ na aga eri ji a etu anyị wee nọ n'Enugu ndị Ebonyi ga-ezite ndị mmadụ babịa bịa Enugu Enugu ezite ndị mmadụ baa bịa Anambra Anambra ezige n'Imo Imo ezige n'Abịa Abịa ezige n'Ebonyi etu a wee nwee ndị ga-anọchi anya gọọmenti ba mhm. n'ebe niile ara ọ bụ na ozi gọọmenti zi ezi enye na-agba ebe abụwa dị awa ji hmm. ivu na ive a bụ obibe nwere ike ka igbo niile ọnụ ndị nọ n'obodo oyibo bụ ndị igbo ndị a na-akpọ kere ebe a na egwe n'obodo n'oyibo diaspora vanja ga-agwa ji ya bụ mbọsị ya bụ ebe ọbụla vanọ vaya achọta ji vaya agwụ ọkụkọ vaya egwu ọzọ onye igbo na-agba akwụkwọ ibe a na-aga eme edee. na-aga isut na-aga ọkwa na ala ka ọ bụ inene anya ibu na ndị yoruba na-agba akwụkwọ na-eyi abịa ndị bebe awụsa na-agba akwụkwọ ovu ive ọ anyị nwa bụ ndị oyibo yere ala onye ọbụla na-egosi na ya ma na oyibo ma ọ bụ mana ya jere akwụkwọ eyiri abịa ndị ọcha wee na-eregheli ibunugo ndị ọcha na-agba akwụkwọ eyiri abịa igbo ka anyị kwanyela onwe anyị ugwu ọkwanye ya ka m ji agbakiri ala niile maka na ọ anyị agbachi nkịtị onye ọbụla na-asụ oyibo a emekata enwezi onye igbo anwụrụ igbo ana n'iyi anyị abụla oru ebe ọbụla anyị jee ọ na-eme anyị ivela ịpụtasị na anyị bụ ndị igbo onye ọbụla na-eze eze wee sị mba na chukwu nyere aka ọbụna agbagolu m ọmụma etu esu malụ m na naijiria ka esue malụ m n'obodo oyibo Ngozi Chukwu biko ka ọ bụrụ m nwa ihe ezi ozi a ka njeke n'ihe ọ bụrụ ya ka m ma aga mmesie igbo ejikọ ọrụ mgbe gbada ọ ya adịbu m ọnwụ ya adazi gị ọkwara Peter Edochie ebidola ebe a anyị emego ka anyị nwere ike ndị ọzọ ya abịa ma anyị nwanaba eweziela ya gaba n'iru ka anyị akwanyekerela anyị ugwu hmm. igbo bukwe n'ibu igbo erikekwele hmm. yoruba manarịla anyị akwụkwọ ma bụkwa anyị ụzọ jebe akwụkwọ ife niile ndị ọcha na-eme yoruba bụ anyị ụzọ mmebe ya mana asụsụ bụ anyị na arapụrụ ya aka omenala ndị bebe anyị ebe arapụrụ ya aka ghọta ebe na-ekwu nke anyị agha adịrị iche a na-asị yoruba neshọn yoruba neshọn yoruba bụ neshọn igbo abụrọ mana ọ bụrụ anyị ejikọ aka mekọba ive ọnụ ọ bụrụ ọzọ anyị mara na-etu ọmụ anya ọzọ anyị bụ na ndị ọzọ ya asị n'ọkwa n'Igbo nation na-enwe ọ bụchikwa na ịkọ ọrịa m n'ọrụ ya bụ ibe na-ewute m wee ha ma emepụta ya ka m nwee ike ka ndị ọzọ mezie elu gawa daalụ oziọma ofu onye mgbada unu a na-asị nnọọ imebe interview as a broadcaster ijekwa iberi ya ịma na ike a bidoro onye tiri m na ife m na-eme na-eme ya na-emesie ike maka na nwa ọ ada ana n'iyi ọgadagidi dịrị ndụ ya adịrị anyị ndụ igbo ya adịkwana otu a isikwu ya ka ọ dị anyị ga-enye aka gbasa anya bụ ozi ka o wee na-aba ụwa niile ntị na-aba anyị ntị gburugburu ka anyị niile ra n'ime presenters anyị a na-ekwu ya ozigbo nje dịrị ndụ daalụrị nne duba anyị ngwa ka anyị kpọpụ ya ọsọ nọọ ife anyị kwuru ka anyị na-eme ndewo